ọhịa m ya o oh, so Anambra steeti nwere mmadụ ndị Igbo nwere mmadụ Anambra steeti bụ isi Igbo abịa n'isi Igbo Anambra steeti bụ Anambra steeti ka enwe mmadụ n'ala Igbo esi pụtasịgba enweghị Anambra steeti na-enwerọ ndị mmadụ pụtara na-asị God's own state ka na-ekwu God's own state na Nigeria ọ Anambra steeti enweghị steeti na naijiria ka Anambra steeti n'inwe mmadụ ma inwe ego akụ na ụba edukeshọn Chukwu nyere ya maka na Chukwu nyere ha nyere Anambra steeti ike ọnọdụ ịwụ ndị osi ndị Igbo asị onye ọbụla chukwu gọziri n'isi ọ ga-akwado ya nye ya ihe ọ ga-eji agwa isi ya so chukwu nyere anambra steeti ihe a ga-eji bụrụ isi na n'igbo so enweghị ihe anambra steeti na-enwero tepụta na ihe dịka elekshọn a ha nwere arụ of candidates dị qualified so ọ ga-ara ga ahịpụtasị ama sọpọt onye a ma ha na m support onye ọ very difficult ya ka m ji si enwe onye mma kwuru ihe gbasara elekshọn mana aga m asị n'ọnwa ndị ụba chepụtara m ọkpa n'ama na nke a maka na ọ kpọrọ m aha ndị mmadụ abịa na-esendụrụ m all those things ha na m bụ ka m kọmentị eh, and achọrọ m ikwu ya publicly maka o kwuru ya publicly achọghị m ka afọ ya na enwere nye m na kampen rụfọ ana ama kampen rụfọ anybody because enwere almost all of them pụtara election na-abụ ndị ọyị nwoke mana ihe m chọrọ ịklarifai bụ ihe o kwuru metụtara m o kwuru si na ya nwa bịa visite m na prison more than five times bịara ịkpa maka mma ndị Igbo ka a ga-esi edozi Igbo na Anambra steeti onye ọbụla chọrọ ndị sendịgara m dozi nzi chọrọ ịma ọwa eziokwu ọwa ashị ya ka m bịara ikwu ọwa eziokwu ka ọ bụ eziokwu ka ọ bụ mana more than that Andy Oba ama m ka m ga-esi ebe ekwube ya ka ọ ghara ịdị ka mebi enwere onye bịara kampen e fọ ekwugo m na ndị Anambra steeti nwere mmadụ na ndị niile pụtara na elekshọn na more than half of them dị overcapable mana ya onwe ya dịka onye mụ ya mekọrọ na ihe onye mụ na ya kwupụtara n'okwu onye mma ọfụma ọfụma mma pụta pretend as if na mma ihe ọ na-ekwu he is a capable person ọtụtụ ndị mmadụ amarọ ị nwere ike na-ana aha mmadụ na-akọta onye a na-akọ na aga kwunye ọsọrọ gị mana the bottom line bụ gị na onye aha meet one on one ka ekwugharịa e nwere ihe ọtụtụ ndị be anyị na-amarọ oge Obasanjo nọ chịrị ọchịchị na Naịjirịa between 19 1999 to 2007 Now that period ka ndị Igbo nwere more appointments than Nigeria today in the history of Nigeria more than any other time as far as democracy is concerned mgbe a ka ndị service chiefs call it inspector general of police chief of army staff chief of air staff uh, name it, name it, name it, name it. Under Obasanjo between 1999 to 2007. All these positions ndị Igbo from southeast all the 20 20 asinaka and the Oba. Onye si na ọwa shi abịakwune name it name it name it onye ọbụla batara gị n'obi ọnụ ọnụ between 1999 to 2007 Obasanjo kpọpụtara si n'aka ndị ụba ndị ụba nominated the person isi na ọwachi onye ahụ ekwu na-ekwu pụta n'ihe kwuo ya ka anyị dibete ya ka ị maa na ọkwa eziokwu a na-ekwu mana one thing about him I ah, know as a person ọ bụrụ somebody like publicity ọ bụrụ onye ọ na-abụ mee otu mkpụrụ ya pụta kwe kwee kpekpekpe ka onye ọ na-amara no ọ bụrụ ọ bụrụ ọ bụrụ ụdị onye ahụ ọ wee go geta mmadụ amapụta na-eto onwe ya so ọ pụtagoro na-eto onwe ya people will not agree with him otu ọ kpọrọ m aha maybe all my place to say the truth the basic truth ọsọ gị were m ọsọ gị hapụ ka kwasara gị m na-ekwu eziokwu enwere eh, vacuum lacuna na Igbo land as far as political leadership is concerned onye butere ihe na-eme na Anambra taa enwere political leadership in Anambra State and in Igbo land Anambra State being the leader of Igbo land politically enwe such lacuna Oma faith other places the entire Igbo land Peter Obi, very nice man, very nice, one of the best governors in Nigeria, Peter Obi. But the biggest mistake o was to deny in the Anambra state to choose their own leader. He did it. He denied Anambra state the opportunity to choose their own leader. We warned him. I warned him too. He was close to me. He was coming here as a governor. One of the best governors. during his time we had problems with him. Even what brought Andrew back to me was through his tenure. When, when uh, Esu River, whatever, I was in prison. My men were demonstrating, asking for my release. The criminals in Anambra State on Shandor that hijacked the protest, Bido, Buemadu, Manka. Peter Obia is governor. You won't blame him. Had to call in the army, call in the police, Bido, Buemadu. When force is applied, people must die. So I don't blame him because as a governor, he wanted mm. peace in his place. So when later I came out, I saw him as a perfect gentleman, but the mistake, Omer, which I, I always tell him, living party men, ndị tara ahụhụ na party a nachara go her for nomination for this MOS screen Mecha Osi Nazo Gakpro somebody nobody that wasn't a member of the party Sinao Gabo the governorship candidate with uh, uh, state funds tinye ya ebe ahụ ịhụrụ ihe ọ na-akọsi na Anambra steeti taa ọgbaghara na-eme na ọ nọrọ na Rivers steeti the governor of Rivers steeti Pierce Onwuike fought th head on and reclaim the state peacefully. many more states, Hope was Uzodinma fought it head on and reclaim the state. Oga na Anambra State, Okonyo. Because the governor is incapable. Oli Obiano is incapable. That's why you see what is happening in Anambra State. So, Ndibo need somebody that can rekindle hope not only in Anambra State, but in Igbo land. A go-getter. Somebody who works underground. Somebody who sees Igbo land. The Southeast has its own environment. Not when uh, Andioba came to prison to see me, he wasn't the governor of Imo State. He was the governor of Anambra State. It wasn't only in Anambra State that people were killed. Article them were killed our men at Okibu Mololo. More people than even that died in Anambra State. But it was Andy but I came. Same Odekolama came Udo. Kepetudo na na Anambra State. Mana enwe ihe ọ na-akọ ha n'unu okwu kwuru na bbc enwere ọ na-agwa ha unu he didn't just come to me si na ọ dị mma ka eme udo ka eme e weta ọganihu na ala igbo he came with all my commanders i was in prison he came with all my commanders that's a mark of leadership he made it difficult for me to say no he made the work easier for me He came with all my commanders to the prison. You know, a man of authority. He came by 8 p.m. himself. Prison closes by 4 p.m. to 5 or so. He came by 8 p.m. He went to the, to, to the, is that director they call it, um, the leader of the prison. Went to the man's house and brought him from the, his house to the prison. And they opened the prison by 8 p.m. I came out. It was difficult for me to come out because I saw what is going on. By 8 p.m., visitation has closed. Why are you bringing me out? The what's they called is the leaders of the prison, not direct. Um, whatever. The man himself came to my bed, my window. Because I speak on they wanted me. Say, okay, me. what is it? Ask, please, please, please, please, VIP is around. Say, no, I can't come out. Say, no, no, it's from the presidency. Ha. It's okay. You could get me here, even if you want to kill me, no problem. I came out. It was while we were walking to his office, I told him it was Andioba. I said, Andioba, not from him or State, from on, Anambra. I said, why is he here? What do I want at this time? So when I went there, I entered, uh, my commanders were there with him. That's the mark of leadership. He made it difficult for me to say no. Like he told you, said uh, I said, okay, go and uh, discuss with them. What else would I have said? He has gotten all the people that even if I wanted to say no, I would like to, consider, uh, to consult, to command.